Ikoro TV Network. igbe bụ igbo igbe mmụọ ụzọ mmụọ ọzọ igbo ndị ọma ndị ọma eh? ekenekwe m onye ikwu wee kene onye nta wee na-asị nke onye ochie nye ebe ọ bụla ị nọ wee bụrụ onye igbo asị m ka ife dịka igbo akọkwana gị maka na igbo amaka ee eh, afọ m bụ nnaemeka ilelu na chi mana ejikwere iwe akụ mmanụ m ọ bụrụ na ozizi na-enweta anyị biko kabarụ ka ị na-esonye anyị na ngalaba niile anyị ji agbasa ozi anyị nọ na YouTube Facebook Instagram Twitter anyị nọkwụzima na TikTok kabarụ ka ị na-esonye Ikoro TV netwọk maka ife ọbụla gbasara omenala ọdịnala ife ọbụla gbasara ndị Igbo bụ na Ikoro TV netwọk ị ga-enweta ya ebe anyị nọ n'ụbọchị tata bụ na Ifite Ọka ee o nwere na nke nnukwu edogbu anyị nọ ya nọ n'ụbọchị tata anyị bara na nke ya n'ụbọchị tata nwere ife anyị chọrọ itinye ọnụ na ya isiokwu anyị chọrọ ka anyị tinye ọnụ na ya n'ụbọchị tata wee bụrụ ịma na ịbịa na omenala Igbo abịa sị gị na nwaanyị ada eme nke na nwaanyị ada eme nke iji wee maatụ nwaanyị anaghị awụ ọjị anaghị aka akụkọ mmọnwụ ebe nwaanyị nọ ife ndị a niile ka anyị chọrọ ka anyị matakere ife kpatara o ji wee dị otu a e, maka na ndị Igbo si na-akụwa luo egeluo ekene m unu maka na ndị Igbo si na-akụwa luo egeluo ekene m unu ee maazị odogwu anyị na-ekene gị biko anyị chọrọ ka ịkọwara ndị Igbo onye Igbo adịghị ama ma ndị na-amaghị onye Igbo daalụ Igbo mụrụ nze mmụọ ọzọ ekene m ụnụ afọ mbụ dike ụgbọaja ọzọ onye bụrụ chi ya ụzọ gbagbuo onwe ya n'ọsọ nke onye ji ozi ọma ọdịnala wee malụ ekene m ụnụ e, maazị anyị na-ekene gị anyị na-ekene gị rie nne anyị nwabụ ndị Ikoro TV netwọk anyị si gị daalụ o nwere ife anyị chọrọ ka ị na-ebere anya n'ụbọchị tata ịma na omenala Igbo asị na nwaanyị ada eme nka nwaanyị ada eme nka ọ nwere ọtụtụ ife ụmụ nwaanyị anara eme anara ekwe ụmụ nwaanyị mee n'omenala niile mana anyị ga na-eso ya nwayọ nwayọọ nke ọbụla anyị wepụtara ịkọwala anyị e, nke izizi wee bụrụ ịbịa na omenala Igbo asị na nwaanyị anara awụ ọjị kedu ife ị nwere ike ikwu banyere ya kedu ife kpatara ya ịbidoro si na na-asị na nwaanyị a na-eme nka na nwaanyị a na-eme nka ee eh, ọnụ jiri wee bido ya dịzie ka eh, omenala igbo ee eh, o kewapụtara onwe ya ka ọ kpagbuo ụmụ nwanyị ihe ndị a so n'ihe m ga-ekwetaghị ka anyị na-asị na nwaanyị ọ na-eme nke anyị ga-abịakwa n'ọjị a nke a bụ ka ka ihibe ya bụ ọnọdụ mm. ebe e si na nwaanyị na-eme nke na nwaanyị na-eme nke onye ọbụla na-echeta nke asị na nwaanyị na-eme onwe onye na-echeta nke a sị na nwoke na-eme <laughs> ee eh, ịjụọna m gịnị kpatara na nwaanyị a na-awa ọjị enwekwara m ike eh, ntụgharị jụọ gịnị kpatara na nwoke na-eri ukwu anụ na-egbusi ukwu anụ asị nwaanyị nọọ ya ee eh, ọ gịnị kpatara na ihe ọma niile dị n'ọmụgwọ n'ọnwaanyị nwaanyị nke na-ebunye ya hmm. ee nke bụ eziokwu bụ na abịa na omenala Igbo ekere ọrụ eke nwoke nwere ọrụ ya nwaanyị nwere ọrụ ya ọkwụ na-aghọta hmm. ee eh, omenala igbo debere ya n'ụdị ee eh, na chukwu okike kere ihe niile abụọ anyị chọọ ka ihe anyị na-eme zuo oke hmm. eweta aka nri eweta aka ekpe eweta ụkwụ nri eweta nke eke ekpe eweta ụtụtụ eweta abalị uwe wee zuo oke eweta be mmụọ eweta be mmadụ uwe wee zuo oke ee eh, ya bụ na ihe anyị ga-adị na-ekwu bụ ọ ga-adị mma ka anyị ghara idebe ọnụ n'ụdị na na-akpagbu ụmụ nwanyị mm. ọya anyị na-afụ o nwere ndị pụtara n'iru akwụkwọ na-asị na o nwere ụfọdụ omenala ndị hibere ya bụ omenala bụ imegide ụmụ nwaanyị onye ka anyị chọrọ ka anyị tinye ọnụ n'ihe imegide maka ka nwere ndị pụtara si ee kedu ihe kpatara na asị na nwaanyị anara emeka na-emere n'ụzọ echi e emebe ụmụ nwaanyị akpagbu ụmụ nwaanyị mm. n'ala Igbo mm. onye ka ji chọọ ka itinye ihe ọṅụṅụ daalụ daalụ ihe na ama m n'ebe ya bụ okwu na-aga hmm. mana okwu m wee bụrụ na ndị na-akụ ụdị akụkọ a bụ ndị ọgbara ọhụrụ ndị ga-ama ebe mmiri nọ wee maba igbo ndị chefulu ebe anyị si abịa ọ bụrụ na igbo na ụmụ ruru ụmụazị a ọgbara ọhụrụ a na-aka akụkọ a ọ bụrụ na ha ma ebe anyị si abịa ha ga-amada na-abịa n'ala igbo na-ekere ọrụ eke mana ihe mezi bụ na ụmụ nwanyị ha pụziri oke nke ha mm. oke nke ha daa mmiri wee fuo ndị nke ọgbara ọhụrụ ekunite ha manụ nwere ọrụ ụmụ nwanyị na-arụ ụfọdụ ọrụ ụmụ nwanyị na-arụ karịrị ọrụ nwoke na-arụ n'ala Igbo ụfọdụ ike ụmụ nwanyị nwere ọkwa n'ala Igbo ọkwa nwanyị na-agba afa mm. ọkwa n'ala Igbo a ọkwa nwanyị na-eme that is nwanyị bụ a priest nwaanyị ga-eji nwa ọfọ mmụọ dị anya n'ala Igbo hmm. mana ndị ụka maọbụ ndị ọcha e na-eso hmm. ka efubu n'ebe e chiri nwaanyị priest chie ya fada okweme ihe na-achọ ka ịghọta bụ na Igbo nyere nwaanyị nnukwute ọrụ nye nwoke nnukwute ọrụ ọ bụrụ na Igbo ga-ezu oke hmm. nwaanyị ga-arụ nke ha nwoke arụọ nke ha m na-abịa ojii na-ekwu o nwere mgbe m fụrụ eh, nwaanyị na-agọ ji ọ na-eme emume ịwa ji mm, ihe ịgọ ji ịma mmadụ iri ji dị iche na mmadụ ịgọ ji dịka mmụọ mm. mgbe ahụ nwoke si na ya na-eri ji mm. ewee mesịa kpọkọ na ụmụnna ewee mee wee gọọ ji ee wee waa ya mgbe ahụ a na-agụ ya dịka alụsị afọ m ụmụ na-eme ha na-asị na nwaanyị anara eh, eh, na ụmụ nwoke si na ụmụ awa na ji na eh, ihe eji akpagbu ụmụ nwaanyị nwee sị ha mba na ihe nwaanyị na-agọ bụ ede n'ime abụ ka okike nyere ndị Igbo nni bụ mmụọ hmm. maka na nwere osisi bụ mmụọ nwee nni bụ mmụọ eh, abịa na ihe gbasara ji anyị ka na-abịa na nke nke ọjị aka anyị ka jigodo na <coughs> deme inwe ọjị hmm. bụ oke n'ime oke anyị na-ekwu nke nwoke ketara emere n'oke emegbuo nwanyị emere n'oke megbuo nwoke hmm. nọ na-abịa n'oke nke onye ga-eme nke ibe ya ga-eme nọ nwoke ketara ịwa ọjị hmm. now maka nwaanyị a ga-anwụ ihe na-abụ ime anya na-arụ nwaanyị ịnwago ọjị mmụọ ime anya na-arụ nwaanyị ọnwago ọjị mmụọ arụ ya nwago ọjị na ebe mmadụ si abịa ụwa exactly ọ bụrụ na ịbụrụ nna m ochie ịbịa na be m hmm. m na-ezoghị ọjị n'iru maka na ana m anụ abịara m na be gị bịa kpọrọ nwaanyị na-anụ hmm. anwana m ofe ihe abịa na be anyị na Okija a ga-asị dat na biko nna ochie wụọ ọjị na maya awụ ihe na-abụ ya bụ na o nwere ihe dị omimi n'ime nwanyị nwe ihe dị omimi n'ala Igbo bụ na nwanyị enwe nke ọ na-eme hmm. nwoke nwe nke ọ na-eme ọzọ dị ka ibe ya a bịara debe nwoke dị ka onye ji isi arụ mgbọ n'ezinụlọ hmm. maka na eziokwu eziokwu ọ nwoke mgbe anyị n'elu anyị fụ na ụmụ nwaanyị na-agọkebe mmụọ mmụọ ezinụlọ hmm. nọọ nwoke na-agọ nọọ nwoke na-ahịakwa nọọ nwoke eji wee sị na di nwaanyị bụ chi ya hmm. ya bụ na nwoke nọ n'ihu ọgụ ọ nwoke na-echekwa so ọdịnala Igbo na omenala Igbo ewee debe nwoke n'ọnọdụ onye isi nchụàja onye isi nchụaja ahụ abụla ihe na-atọ ụtọ hmm. ọtụtụ ụmụ nwoke ihe ha ohere ta ha gasị ụmụ nwanyị biko were na ọnọdụ a dịka nwoke ahịa dajenụ n'ihu ọgụ hmm. ihe ike mee bịa nọrọ n'ihu ya so iwe ojii bụ ọrụ nwụdịrị nwoke dịka onye isi nchụaja ezinụlọ and onye isi nchụaja wee bụrụ ọrụ na-anyị alụ maka ka ọ na-awa ọjị ahụ ka mmụọ niile anya mmụọ niile dị ya n'ahụ ka nwoke na-awa ọjị yes ka ọ na-awa ọjị na-akpọ mmụọ mm. ka anya mmụọ niile dị ya n'ahụ ndị ka a na-akpọ mmụọ maka nke ọjọọ nso so nwoke wee were isi wee na-aghọ mgbọ ihe ụmụ nwaanyị ga-aghọta bụ na nwaanyị nọ na be di ya na-awa ọjị mm. na-agba oke oke na mmụọ ya bụ na mmụọ nọkọtazie mmụọ na-afịọ na-agba oke oke ihe kwesịziri ịbịara nwoke a na-abịara ya ihe ike ya kpatara ọtụtụ ụmụ nwaanyị nọ taa ihe ike na-abịara ha ihe ọgụ na-abịara ha ihe ihe akanye na-agbara maka na nwaanyị nwere etu esi wee kee o kwesịrị ịbụ ihe a na-apa apa ịghọtago mm. so ọ bụrụ na o kpebie na ya chọrọ ịdị ka nwoke nwere na nwata tiri unu nna ya tụrụ ga-agbakwa mbọ ka o mee ihe nna ya mere ya bụ na oke nwoke ketara n'inwe ojii ọ bụrụ oke mmegbu n'oke oke ibu alụ maka dịka ọ na-awa ojii ka mmụọ niile nọ n'ezinụlọ ahụ nke nọbụ mbụ na-ezu ya oku n'ahụ mm. na-eri ya nri n'ahụ ya kpatara nwaanyị na-anwụ ọjị n'iru di ya hmm. o nwee mgbe ọ ga-elu ọ bụrụ na di ya adịghị awa ọjị afọ ihe nwaanyị ahụ na-agwa mmụọ bụ mmụọ wepụ di ya maka na mgbe mmụọ ahụ ga-ebido maka mmụọ na laik onye na-enye ya nri mgbe hmm. ọ na-ebido na ọjọ nwaanyị ahụ na-agwa ntị mm. na-ege ya ntị mmụọ ahụ onyinye si n'ọjị ahụ ama nri ọ ga ya oke nwanyị maka na onye kwesịrị ịwụ ọjị ahụ nọ so ihe mmụọ agadizi na-agba mbọ bụ izide na nwaanyị a kwụsịrị ịwụ ọjị ka nwoke onye bụ n'ọrụ ya mm. na-awa ya bụ ọjị ma ọ bụ na ewepụrụ nwoke ahụ ka nwaanyị bụrụzie nwoke ka nwaanyị warazie gaba ka mmụọ tabia n'uju mm. ihe ọzọ m gadopụrụ aka o wee ikwuru isi na nwaanyị ife kpatarakwa na nwaanyị anara awa ọjị bụ na nwaanyị awa ọgwụ ọjị nke mmụọ mm. Mm, ọnya wụ eh, ife ngadokwụrụ aka mm, eh, ọnya awa ihe na abụ ọ bụrụ na be anyị ibulu ibulu nna m ochie ma awara ya ọjị maka na abịago mkpọrụ be ụkpọrọ ofe ihe nna nwara ịma na atụọrọ ọmara ọmara Ehe ebe okwu niile mm. abịago mgbe mkpọrọ ofu ihe m nwara mm. ya kpatara nna m ochie ahụ nwata ahụ opegodi mpe mm. ọ bụrụgodi na m ga-awụ ya nzu ya ọjị n'ihu nsị ya nna m ochie nekwa ehe e, ezongị ọjị ọ biere ya aka ka ịwa maka na dịka ndị si ekwu ya na mde awa ihe na-abụ ma wacha nwanne m nwaanyị mkpọje bịakwa ịwa ọjị ọkụ na-aghọta so na nchịkọta okwu nke m ihe esemokwu adịghị anya n'inwe ọjị bụ oke dị elu nwoke dịka onye isi nchụàja ụnụ dịka onye ji isi aghọ mmụọ hmm. dịka onye ezumezu mmụọ na-ezu oke n'ahụ maka mgbe ị na-akpọ mmụọ mụ na-ezu oke na mmụọ na-erikweghị nne n'ahụ hmm. ihe oge dịwu nwaanyị nwekwara ọrụ nke ya nke agha acha abịakwa n'Igbo enwelu mgbe nwaanyị nwere ike ịwa ọjị mana ọ na-eme ndị a na-achọ ka ọ dị ka ụmụ nwoke na ụmụ nwaanyị na eso okwu hmm. abịa aghọrị ofu akụkụ ha eji enyopu enyopu mmanụ ma nwe mana onwelu mgbe nwaanyị nwere ike iwe ọjị ọ dịrọ n'Igbo niile ịma na ọkwa mba na-achị n'onu n'onu hmm. abịa na-agụ ukwu nri dịka etu si wee ghọta na e, nyocha m hmm. o nwere mgbe mgbe alọmụchi alọmụchi a ka atụgharịziri n'ebe ọ bụrụ ọgọst mitin alọmụchi bụ emume nwanyị kpọmkwem ụmụ nwaanyị na-anọ n'isi ya hmm. mgbe ahụ ndị ọgọ niile ndị niile e na-ebuteli oriri e na-ebuteli ife na abịa nri arọ bụrụ dịka nsi wee ghọta ọkachasị n'ọnụ nna anyị ukwu ozu akpụ ndụ nke ọ dekwara ede n'akwụkwọ ya o si na ruo na alọmụchi na alọmụchi bụ nwaanyị na-anọ n'isi ya mana mgbe a ga-agbakọ ịma na nwaanyị a na-awa ọjị bụ na nwaanyị a na-awa ọjị a na-awara ọra ọjị eh, eh. ghọtakwa ya ọfụma mm, mm. ime ihe a na-asị na nwaanyị a na-awa ọjị ọ na nwaanyị agha awa ọjị n'ọra n'ọgbakọ mm. ihe ọ sọkwara ya bụrụ ọsọkwa ya bụrụ eze nwaanyị na eze nwaanyị ị na-eme ya nwoke ọbụla tara ọja ị na-egbu ya mana ụmụ ọnọdụ nwaanyị ga-anọlụ ọwala onwe ya ọjị mana nke ọwalụ nwoke ama ntị a. abịa na agụkwu nri arụgburugbo mgbe a e na-eme mmemme alụmchi mm. nwoke pụta n'ụtụtụ o buru ụzọ ọjị ụtụtụ maka na ya nọ n'ihu ọgụ hmm. mgbe mmemme ga-ebidozi nwanyị nwunye ya hmm. nọ n'isi alụmchi a awa ọjị ọ ya awa ya n'iru ọma nọ ofu ugwu na-arọ ka eji eme ya bụ emume ka eji eme ya bụ emume dịka ntu etu si wee ghọta nọọ alụmchi a mmemme alọmchi a bụzi ihe ndị ụka wugharịrị emezie ya ọgọst mitin. mgbe ọzọ nwaanyị mana ọ na agụkwu ukwu nri onye gezie ntị ọmalụ ma dị ebe afọ na be ha maka dịka isi ekwu mana ị na-ekwu okwu igbo a ife ndị na-eli ka ndị na-asọ o nwere obodo mma na oji river bụ na tupu ha aga ọjị e ga-ebu ụzọ wee awa awasịa ya ewee gọba ee nke mere m n'anya na-abụ awasịa ya ewee gọba Eh, eh, mana ọ bụrụ na ịghọta na Igbo dị na dịka ibe ọjị hmm. na anyị dị si n'ụdị na ụdị hmm. ma jikọkwa ọnụ bụrụ ofu efu ya ịkụja mana ọka ndị si eme so dịka ihe m na-ekwu ime n'ezie ịmalụ ka ndị bụ unu si eme mmasị na m ga-ekwuchitere Igbo ebe mmiri madebere Igbo maka na Igbo bụ oke osimiri hmm. ekwuona m ka o si dị na nri ọzọ mgbe ọzọ nwaanyị nwere ike iwe ọjị bụ na nwaanyị bụ mmụọ wee nọrọ n'ihu mmụọ dọrọ mmụọ ekachasị chi ya nọọ ikpe ya na chi ya hmm. ọgọrọ chi ya o nwere ike nakwa asụsụ m na ike ịwara chi ya ọjị mana nwaanyị ma ihe ọsọkwa ya bụla eze nwaanyị na eze nwaanyị ana ọ gọsịara chi ya ọ bụrụ na di ya nọ nso ọ kpọọ ya nna anyị bịa kewara m ọjị maka na igbo tụrụ n'ime si na di nwaanyị bụkwa gịnị chi ya nwaanyị mụ ihe bụ ya di ya di ya ebula ya sị ihe ka isiri gọ ya si etu ahụ ịghọtago mm. ọwa ya mgbe ahụ ọ ya nwoke ọbụla batara ebe a ga-atịa mana ọ bụrụ na nwaanyị ahụ n'ụdị na mmụọ mm. wee wara chi ya ahụ ji nwoke agha atịa nwoke mụ ihe agaghị atịa ọ bụrụzie na ndị gara gara wuruwuru ọ bata ya were taa na nwa ụgbaji agha ata <laughs> ah, ah, ịdaalụghị eh, nne ya bụ na nchịkọta mm. nwoke ketara oke ịwa ọjị n'oke ya adonwe ihe kpatara o ji wee keta and ịwa ọjị ahụ bụ ịwara ọha ọjị ịwara mmụọ ọjị mm. maka nwaanyị a ga-awaranụ ndị ichie a ọjị onye awanụ ndị ichie a agada ịghọtago mm. ee ọ gaghị awara ha ihe na-abụ ya na o nwere ọtụtụ ife dị iche iche eji si nwaanyị awa n'ọjị na iru mmụọ ee ụmụkwana e, e, e nwaanyị bụ mmụọ makwana ihe nwaanyị ibu na-arụ akarịka nwaanyị nwere ike ịchụ mmụọ n'ezinụlọ mm. ya kpatara onwe ọnọdụ bụ nwaanyị bụ mgbe mgbanwe ya dị excess asị ya ọ nọrọ n'ọnọdụ a abịa n'ebe dị etu a anọ n'ebe dị etu anọ n'ebe dị etu a eh, maazị anyị na-ekene gị eh, ọzọ dị ka ibi wee bụrụ kedu ife kpatalụ na akọba akụkọ mmanwụ ọ bụ na nwaanyị nọ ebe a na-akọ akụkọ mmanwụ asị chere chere chere chere mụwa ya ọ dị ka na-ezo ihe gbasara mmanwụ n'ebe nwaanyị nọ kedu ife kpatara ya ị chọrọ kịta bụ ka nkọba akụkọ mmọnwụ n'etiti ọha m ebe a kọbara gị akụkọ mmọnwụ ịmakwa na adana m iwu dị na mmọnwụ maka na ọra mmadụ bụ ihe ya dị na-ege m ntị ma nwoke nọ na ya ma nwaanyị nọ na ya ihe dị na mmọnwụ bụ ihe dị na mmọnwụ ihe niile nwere ka esili wee debịa ọ bụghị sọsọ nwaanyị ka asịsị akọrọ n'akụkọ mmọnwụ ma nwoke o nwere nwoke bụ ọnọrọ ya aka akụkọ mmọnwụ mana ọ nwoke mana asị n'obodo ndị be anyị na-asị ya na ọnya ọbabere mmọnwụ e, e, e, mana ọ nwoke hmm. maka ị na-ajụ isi m nwaanyị akọba akụkọ mmọnwụ ị bịara chịkọọ ya n'ọnụ si nwaanyị ọ dịzie ka ọ bụ na nwoke niile nwere ike ị na ebe a na-akọ akụkọ mmọnwụ ọkwa ifu na ha si etinye gasị ihe na-eweta ọgba aghara n'ala Igbo mm. ịghọtago ọ dịka onwe ya na-akpagbu iche mana ama m na onwere nwoke bụ ọnụlụ ọsọkwa ya bụrụ ya dị ohu ahụ n'iyi na ọma ya dị narị ahụ n'ụma mm. ọ bụrụ na ọma baa mmanwụ ọya ha na ebe a na-akọ akụkọ mmọnwụ mana ọ nwoke ọ bụla nwaanyị onwere onye fụrụ nke a si e, gịnị kpatara na akọba akụkọ mmọnwụ akpachapụ nwoke ọkwe na-aghọta mm. nke onye sikwara na akọba akụkọ mmụọ na na-akọta nwaanyị ịma na onye ahụ na-akọ ebe ọ madebere maka na ama m na onwelu mgbe nwaanyị ga-etozu ọba mmụọ na ghọta na ihe ndị a bụ ihe eji akpasasị ndị Igbo anya hmm. ịpụtazie na fesbuk ụmụ nwaanyị na-aba mba onye tacha atụ ụtụtụ pụta ọ na-aba ụmụ nwoke ji mee ya nka mana ọ nọkọta tụlee nyochaa ntọala okwu ahụ ọ na-ekwu so n'onwere ebe nwaanyị ga-elu ọba mmanwụ hmm. ọ bụrụ na be eji ji ama onye bịara abịa abụ m onye ọkịja abịa na ọkịja o nwere eji nwaanyị ga-elu nwa ọnọdụ nwaanyị ga-anọ hmm. ọba mmanwụ ka anyị nye ọmụmatụ ọ bụrụ na nwaanyị na-ekwuru mmanwụ dị na a particular compound o nwere ya na-akpọ ekwuru mmanwụ hmm. maka na mmanwụ na-esi n'ala apụta apụta mmanwụ na-esi n'ala apụta n'ọnụ e- e- e- agbụsị ọnụ agbụsị ka ọ na-esi apụta o nwere ihe ga-eme apịawa ha akwa ahụ a na-eghe oghe mana onye ya furu ya hmm. mana ọ dị mkpa ịma na ọ bụ ihe niile dị otu hụrụ n'elu ngwọ ka ọ na-akọ hmm. ihe jikwa na ebe dị etu a na ọ bụrụ nwoke niile ga-akọ akụkọ mmọnwụ na ọbụla nwaanyị niile ga-akọ akụkọ mmọnwụ maka na ihe dị na mmọnwụ bụ ihe bụ na eji azụ mmadụ ka onye amụọ mụọ ka esi ezobe ihe maka na onwe ka agha ga-esi wee da n'obodo hmm. ejide onye a egwu ka nwanza so it is part of the system e designing iji wee train men ka ị wee malụ na izobe ihe dị aṅaa dị mkpa etu a ka ọ dị na amị etu a ka ọ dị na ndị na-eme lọya ọba sikriti niile ha nwere ya kpatara mgbe ọbụla a na-aba na ya o nwegasịrị level o nwere ogogo deme ya bụ na ihe dị na mmanwụ o nwere nwaanyị bụ na ọ bụrụ na ekwuru mmanwụ dị na be ha dịka o si dị na be anyị mm. amabịa mmanwụ maka na ebe ọbụla di ya nọ n'isi mmọnwụ mm. ekwuru nwụrụ ahụ dị ọbụna na abịa ha ka mmọnwụ si atụpụ a na-apụta mm. na ọya dị mkpa ka ọ mara ihe dị na ya so onye siri na nwaanyị na na-amaba asị ka m nwekwa be anyị ma atụ abịa na be anyị eji ama onye bịara abịa nwere ihe na-akpọ ụmụ mmarigo ụmụ mmarigo bụ ndị na-eso eti mmọnwụ ha bụ ụmụ nwaanyị mm. n'ụdị nke ha mana ha na-anọcha anọcha mmọnwụ na-aga ha nọrọ n'ofu akụkụ na-akụli egwu hmm. ijikwa ego ijikwa ego ijikwa ego ehi ejikwa ego anụ nwa mmụọ ejikwa ego ejikwa ego ejikwa ego mmụọ pụtazie n'iru ha hmm. fehunatasi ana na-akụli aka ego yọm ego yọm mmụọ gbaala ha egwu gbaala ha egwu gbaala ha egwu gaa eh. ọ ga-apịa ha ịtalị ọ ga mmọnwụ na-agazi fe ya ụmụ ụkwụ na-azụ ụmụ ụkwụ bụ ndị ma mmọnwụ ha na-azụ egwu na ụmụ nwaanyị nọrọ n'azụ na-ewepụ onu hmm. na-ewepụ enu mmọnwa na-aga ọ na-atọ ụtọ eh, eh, so ihe dị na mmọnwụ ọbara ụba nwaanyị nọ na ya n'ụdị nke ya nwoke nọ na ya n'ụdị nke ya dịka o si wee dị na baị ok ka anyị jidogodo otu a hmm. eh, ọzọ dị ka ibi anyị mana mgbe gboo anyị nụrụ na nwaanyị nọ na nsọ hmm. adịghị ah, esiri di ya ndị ma ọ bụ ịbịa nwoke nso anyị chọrọ ka anyị matatene ọ ka nwekwa ndị ka na-emi ya kịta mana kedu ife kpatara ndị na-emi ya ndị mgbe gboo mere ya kedu ife kpatara fa eme emi ya ọ bụghị niile ka m ga-ama onye macha ihe niile ịma na onwe ihe ọfọ ọ ga-amụta mana ama m na nwaanyị nọ na nsọ na onwe ya etu ya godi nọrọ na ahụ ya na-abụ ya ha own nke abụọ na mmadụ ga-asị ya ọredi ọma na ahụ abụọ ya ọma na mmụọ dị ya n'ahụ mgbe ahụ mm. mana o nwere ife na-apụ ya n'ahụ mgbe ahụ ọ bụla ihe mkpagbu ọ bụla ihe mmegbu ma luo taa nwaanyị ọbụla nọrọ na nsọ ka o si edebe onwe ya abụrụ ka o si edebe onwe ya ma ọ nọghị na nsọ ruo taa mm. ma ndị gụrụ akwụkwọ gụwa isi ya kpatara na na o nwere ife dị na ya which ha nwa mana nghọta ejiri e, ya bụ na na nsọ nwanyị na o nwere ike dị na ya nwere ike imebi ihe ọ dị ka mmadụ ịṅụcha mkpụrụ ọgwụ welu ihe dịka mmiri aka oyibo nwụọ mm. ma ọgwụ ahụ mụọ nke ọma ma nke ọjọọ ọ ga-emere ọ ya gosiri ike a nwaanyị dị mma mgbe a na-asị na nwaanyị a na-awa ọjị mm. nwaanyị oredi o nwere ike obu oge ebu na a bujuo aka mm. ọkwe na-aghọta mm. e, anyị kwetara na nsọ nwaanyị nwere okikere imerụ ifesi ya o nwere ikike imerụ ụfọdụ ihe ka o ji abụọ asị ya nụrụ ya nwa makwu mm. ma ndị eze nwanyị mm. bụ ndị dibịa ma luo taa ha nụrụ na nsọ ha o nwere ọrụ fagharị ha alụ mm. ọkụ na-aghọta onwe onye na-achụ ha onwe onye na-apịa ha ụtalị onwe onye ha nwa ma ha nwaji aka ha ha nwaji aka ha ma and ha ma ikekwa ha eme ya mgbe ha ga-aghọta ife na-eme o mebiela ya ife fe wee chọpụtazie na mgbe ahụ ha nọ na nsọ na anụ nwere ụdị ike dị ha n'ime nwere ike imebi ife dị anya ka esi otu a debia ma na e, na onyonyo tv ọ bụla ife niile ka na nsogbu adịrọ maazị ọzọ dị ka ịbịa wee bụrụ enwere e mgbe m fụrụ etinyere nwaanyị rịrụ enu nkwụ hmm. asị na n'ife agba alụ nwaanyị irigo enu nkwụ na omenala igbo mana afụgo m nwaanyị na-arị enu nkwụsị ndị ọzọ kedu ife kpatara nwaanyị iri enu nkwụ ji wee ife na-ekwesịrị ekwesị ihe dị na ya bụ na m na-aza ebe mma debere ọsịsa eh, m abụọ nke a kụrụ ntu hmm. o nwere osisi bụ mmụọ etu a nwaanyị si ya adịghị arị elu nkwụ nwaanyị agharị ọjị osisi ọjị osisi ọjị ọmara ntụtụ ọjị ọjị dara n'ala hmm. ma ya fọzikwa iri ọjị ya na-ata ata ofu ihe anyị na-ekwu na nwanyị nọ n'ụwa na-abụ nwanyị nọ n'ụwa na-abụ nwanyị nwere ike na-esi n'ike ọkpụkpụ aka mana mmụọ obu ihe si ya ka nkụ na nkwụ na Igbo abụrụkwa osisi nkịtị nkwụ na Igbo abụghị osisi nkịtị kpata onwe onye zara fasị osisi ka nkwụ n'echiche eh, nke ya ọ bụzi ka ọ kalịsịa kalịsịa mm. mana ọfụnụ ka o si wee na nkwụ bụ ihe niile ihe niile dị n'ụwa ihe niile dị n'ahụ nkwụ dị nsọ nwaanyị alị n'elu nkwụ nwere ike nwaanyị nọrọ n'ọnọdụ dị anya libe onye nkwụ mmụọ nsọ nkwụ ana etu aka si ghọtadebe ya maka na ịbịa na Igbo taa ọjị a na-ata ata a ọjị a na-amịzi ọ na-amịzi e, ọjị niile anyị ji agọ mmụọ makwa nọọ mba ka esi ebute ya ọjị na-amị na ala Igbo kịta bụ gworo ọjị a na-ata ata mm. maka na ọjị nwelu nsọ mm. mana abịazili agbakọtazie nsọ agha azụ nwaanyị pụtazie fụ ebe ọjị dara ọtụtụlụ ya nwaanyị pụtazie anụ ekwu asị it doesn't matter o nwere ike jee na arụ ọjị makụọ o nwere ike rie ya ghọrịa ọjị ana gwa m onye igbo ọbụla si na ọjị igbo na nke dị na be ya na-amị mkpụrụ taa ya gwa m ọ fịara arụ ihe niile ị ga-afụ bugoro mana nwere mgbe ọjị na-amị na igbo ọ gịnị merụ emerụrụ nsọ ya etu a mmiri si ana o mmiri bụ imerụ nsọ ya ọ na ọ dịka akụkọ ndị gboo ihe ndị gboo ma ihe enwere e, e, oyibo si doesn't matter ịmana ihe na-egbu asụsụ anyị doesn't matter a na-akụzi ya n'akụkọ hmm. na mmiri a nwere ife emere ya mmiri ewee na ihe ọ na-egosi bụ na osisi niile ifuru na ihe niile ifuru na-eku ume na mmụọ nsọ ndị ahụ mma ndị gbo ahụ ma ndị mbụ na ndị egede ahụ ma mmụọ nsọ ya mm. malụ nsọ ya ewesizie nwaanyị arịkwana ewe yes maka na nwaanyị nwere ihe na-emerụ nsọ nwaanyị nwere ihe na-emerụ ọgwụ nwaanyị nwere ihe na-achụ mmụọ anyị na-ekene gị na nkọwa niile inyere anyị eh, nke bụ eziokwu bụ na ọ na-edo anya eh, ajụjụ ọzọ wee bụrụ ịma na anyị nọkwa na mgbe gboo na nwaanyị na anara enyi nwaanyị bee di ya nwaanyị jere di wee nwụọ na a ebu ya be nne ya nye ya nke abụọ wee kwara na nwaanyị jegodi di na ọ ka ya na-aza afa nne ya ma na-aza afa di ya mana ụbọchị taata ụdịka ife anwa dịrozi kedu ife nwere ike ikwu maka ya nke enyi nwanyị ịbụ naanị nwanyị be nna ya ọ omenala igbo gboo ọkachasị mpaghara igbo ebe nsi wee bịa onye na-ekwu onye na-ekwu ebe Um, ebe o si ebe o si um, maka gịnị maka na a na-ele nwaanyị ele ihe eji eme mgbe gboo nwaanyị ruo o nwere asụsụ a na-asị naanị, ị na-edu ozu nwaada mm. taa o nwere ihe ndị ọzọ echizi eme ya mana maka na enwere asụsụ ahụ na onwe ya idu ozu nwaada gosiri na mgbe gboo na e na eduna ihe eji na ya bụ na e, egoli ego mm. mgbe gboo a na-ego nwaanyị ego idu n'ozi nwaanyị bụ ihe gosili na e a ele ele ịma na ndị kịta achọghị ka omenala igbo nọ asị na anyị na-ele nwaanyị ele na ya kpatara ụfọdụ ji ana ego isi hmm. nwaanyị nwụọ ibuna ya ya mgbe gboo ihe ọzọ kpatakwa eji ibuna ya be nna ya maka na asị na ọsọ chụba nwata ọgba n'ukwu nne ya ihe o ji anọbe nna ya adịghị ama ihe ama ọsọ chụba ya benna ka ofe ebe ọ ga-agba na ọma na nne ya nọ nga ahụ hmm. na-eche ọ bụrụ na ị gee akụkọ ọchị na achabe na Things Fall Apart mgbe Okonkwo gbara ọsọ agha gbara ọsọ ọcha o gburu hmm. wee na be nne ya hmm. nna anyị uche ndụ si ya na nne gị nọ ebe a na-eche gị na nne gị nọ ebe a bịa eh, gbanata emeghị nwa ozugbo maka na nne gị nọ nga ahụ ọ na-eme ka ka mmadụ ghara ka ihe jikọrọ mmadụ n'ukwu nne ya ghara itibi ka ị mara na nne gị ka nọkwa ya nna gị nọ ihu a na-eche gị mm. nne ya nọrọ ihu mm. na-eche gị ya bụ na mgbe ahụ nwaanyị nwụọ ebu ya o nweke ka ihe si wee dịrị nwata o jee ukwu nne ya ọ kpọta afa nne ya ọ mm. bụgodi na omego ihu ahụ asị ee na-ama na-eniri n'ọkwanakwa n'ebe a ka eniri ya ama m nnukwu nne m ebunara ya mgbe ọ m jere na nke ha ana m ekwu asị m bịa n'ebe a ka e nnukwu nne m my great grandmother mm. n'ebe a ka e ya ya na omenala igbo n'omenala igbo ebe m onwezikwe ndị na-eme ihe ọzọ mm. ịma na nwa ụgbaja ya akọwatawo mana ebe mmadebere na igbo bụ na nwaanyị nwụọ ị e na-edumi ya be nna ya kedu ihe kpatazi na kịta na anaghịzi eme ya ofu ihe akpatakwarara isi igbo na afọ ya arụ ihe mgbanwe ụka bia na e, anụzie di nwaanyị na-azazi afa di ya kpọmkwem mm. nwaanyị abụrụzie na ya nwe ya maka na ụka bụ ihe mere dịka nọọ nwoke kere nwaanyị agbụ debe mm. ụka kere nwaanyị agbụ debe nke bụ na di ya na-akụgbugo di ịnọrọ na-eme na enugwe ya akwụ ụgwọ mm, nke anyị bụ ọkụ ọyị lachapụ mkpu ọkụ ọghọzi lachapụ ọsọ ị na-abịa nna ya onwe ga-achụ nwa ada achụ mbanụ onye ọ chọrọ iburu ụra akwụ ịghọtago ya bụ na omenala igbo na nwaanyị na anabe di ya na anabe nna ya mana kịta ka esizi eme ya bụ a e na-ewelezi anụmanụ mebi hmm. wele efi maọbụ wele ihe ndị ọzọ dị ya ọ bụ na ọ na-aba anyị ewele ọmụ apịa na anini ya be ya ajụrụ hmm. ya ya bịa ngwa na apịalị ụmụada ya ana elusizi ebe nne ya egwu ana tinye ee ee mana a na-akwụ ozu nwaanyị ihu na abụ mm. o gosi na akwa ihu akwa ihu a e, maazị anyị na-ekene gị nne e, e, na nchịkọ na nchịkọ m ga-achịkọ ajụjụ na-abụ wee jụọ gị ka anyị wee chịkọ ya isiokwu ee ya ajụjụ na-abụ wee bụrụ na nwaanyị ka ife kpatara na nwaanyị anaghị ekenye nwaanyị ana nwaanyị anaghị eketa ana n'ala Igbo nke ịbụọ wee bụrụ kedufe kpatara na dịka mgbe anyị bidoro ikwuru okwu maka nwanyị ịwa ji kedu kpatara na nwanyị maka na ife anyị na-afụ ọkacha n'iru akwụkwọ eh, ụmụ nwaanyị pụtara si na na-emezi emume ịwa ji n'obodo ife o mere anyị chọrọ ka ị kọwara anyị ihe kpatara na nghọta nke m nwaanyị ji adịghị eketa ana hmm. na be nna ya bụ na ana ụmụnna Anegwe na-ekwekwa bụ anụ ụmụnna na anụ ụmụnna bụ anụ enwekọrọ ọnụ na nwaanyị nara be di ya ọ bụrụzie na onye ugwu ka ọ nụrụ hmm. o keta ana n'ime anụ ụmụnna dị nsọ bụrụ mmụọ hmm. ọnụzie onye ugwu bụ ọnụ onye Iceland onye Iceland ahụ bụ di ya abatazie n'ime ụmụnna bịa nwere ana mgbe ọ ga-abata n'ime ụmụnna bịa nwere ana echi enwe ọgba aghara asịmatarafa wụbata rụọ ụmụnna ahụ maka na o nwere ihe jikọrọ ụmụnna ana ụmụnna ngị nwa bụ nwoke enwe apawa ilia ofu onye anaghị enwe ana ụmụnna ife ji wee kenyere oke ka ife ebe ibiri maka na gị ma nwoke bichiri obi mm. eh, ka ife ebe ibi mana n'agbanyeghị echi agụ e wee gụba ọnya a o wee sị na ya chọrọ ile ana onye elekwa na ụmụnna maka na o nwere ikikere ya mm. ya bụ na ife kpatara na nwaanyị na-abịa di ya and ha chọrọ iji ya ka nwaanyị ka o ya ike na be di ya ka ọ ghara ịbụ nwa obele ihe be nna ya maka na o nwere oke mana ọzọ mburu n'obi na oke ọbụla nwaanyị ketara na ọ dị ya so ya wee nweli ya oke ọbụla o ketere ebe nne ya oke ọbụla o ketara ọ bụ na nwaanyị keta oke ahụ ana ahụ mm. akpọọ ya n'afa ya mm. ọ na-abịa di ya o wee kwuzi n'elu kịta just imagine n'elu kịta anyị nọ mm. nwaanyị agụcha akwụkwọ wee na-ekenyere ya na ụmụnna a na-ekwu kwa bụkwa na ụmụnna inherited land that from generations bikos ụmụna ndị um, ndị gboo si e wee mee nke nwa bụ nwoke ga afa na ebe gbadoro ụkwụ maka nwaanyị ọbụla nụọ di okete oke di ya abịa nwere oke hmm. n'ime etiti ụmụnna ọ bụrụzie na di ya bụ onye alakụba ọbịa ọsị sị na ya chọzi ịlụ mọsk na ana nwunye ya ị ga-asị anya ya alụna mana ana nwunye ya bụ na ụmụnna obido mebibi ife ọkwe na aghọta hmm. ya bụ na ee ama na oge adịrọ ya bụ na mana nwoke nwere ike inye nwa ya nwaanyị ana ana nke ya nwa ogologo ogolo na namba. Mm. o kpebie enwe nwa na-eji ma na-edu gị nke ahụ mana ọsọkwa nwoke ahụ ya bụrụ the highest millionaire onye nye nwa ya na ụmụnna mm. ana na-ekwekwa bụ ana ụmụnna oke na-aghọta ana mm. igoro na mba dịịrị onwe ya iche nke a bụ akụ ịkpara na mba mana nke a bụ anaobi ubi maka ana obi ka eji aza afa ọ bụrụ na inwe ana obi ọsọkwa nwee 1 million plot outside ụgbaba ụkwụ n'ala hmm. nwanyị eh, e eketa oke na n'obi na n'ụmụnna hmm. ma ị na na be di mana ijesikwa be di gị aghọnata hmm. ebe ị ga-ebi ya akọghị ijesikwa be di ya asị na ị na-anụzi n'iji ego ụmụnna ga-atụkwara ya n'aka si ngwa jee ebe a ya ịlụ ụlọ gị ka gị na ụmụ gị biri ọkụ na-aghọta mana di kọndishọn bụ dat na-epụtago na be di a na-achụ nwa ada achụ ịbatagodi ọbụla ofuru ndị be nna gị agbawa ya ntụ nye ya oke gị ebe ị ga-anọ mm. mana n'ọnụ n'isi be di gị maka ya agbanata ọsọ ndụ be nna gị mm. asị ndị pụọ mm. a na-eme nke anyị ma eme ya ọnwa n'afa so nwa mgbe nwaanyị ji wee nata si na ya natago ọkwa nwaanyị na-anọdụ na be nna ya biri tụọ ime mụọ nwa nwekọrọ ana onwe ya na-achụ ya achụ nwaanyị ga-anọ ebe na-amụta nwoke ofu nwada nwere ike sị na ya ma jebe di ka ngwuru ghara ichi o biri ihe ebe a tụrụ ọkwa nwaanyị a nwaanyị ahụ ya na nwa ya mm, ọkwa na-aghọta so a na-ekwu ihe a na-agbani ka e, e, ka a na-abalansị ka ọ ghara ịdị ka onwe onye na-emegbu iche mm. ana ihe niile abụ maka ọdịmma dị niile a na-afịrịsị ọnụ maka mgbe onye a nụrụ di keta ana onye anụ di mgbe ọ na-eketa na ka di ya na-eketa ana mm. di ya bụrụzie onye bụ omenala ọzọ ọ bụrụzie omenala mba ọgbakwutezi ụmụnna ọgbaruo ya bana ọgbaruo ya bana ọ na-ekwu ọ na-asụ oyibo hmm. ọ na-asị awa na Ghana ọkwe na-aghọta hmm. ife na-emebi kedụkwa maka nke iri ji ihe dị n'iri ji bụ ji mbụ mmụọ ahịa ji ọkụ ji bụ mmụọ hmm. ji bụ mmụọ ji bụ mmụọ ji bụ alụsị ihe na-agọ ji bụ nwoke ihe na-agọ ede ede dịrị nwaanyị ọ nwoke na-arụ ji nwaanyị na-arụ ede ji na ede bụ mmụọ na-abụ nọ na nri okike nyere igbo ebe bụ igbo ekelekwe m ọzọ anyị na nchịkọ isiokwu anyị ji n'aka n'ụbọchị taata bụ e, e, ife gbasara ụmụ nwaanyị na omenala igbo ife kpatara na eji asị nwaanyị emele nke nwaanyị emele nke onye anyị bịara biya n'ụbọchị taata na ifite ọka akọwagwa ọtụtụ ife dị na ya ị nwekwara ohere ije na ngalaba onye kwuo uche ya nke ndị oyibo na-akpọ comment section ka ikwuo uche gị maka na ndị igbo si na uche onye adịghị njọ biko ka gbakwarụ ka ikesara anyị ife onyonyo a maka na ndị igbo sikwa na onye nụ ya kara nwanne ya chetakwa na ị ka na-ekiri ikoro tv netwọk biko kabarụ ka ị na-esonye anyị na ngalaba dị na ji agbasa ozi ọ na ikoro tv netwọk ka ị ga na-amụta ife dị iche iche ife ọbụla bụ ife ndị igbo bụ na ikoro tv netwọk aka m bụkwa nwanne ụmụ nwoke bụ nna emeka ilenunachi mana ito mmiri akụ akpa m nganga ito mmiri akụ njide ego m ga ego ka emesịa m eyi ana m anụ ana m anụ ọikoro ọikoro ọikoro ọikoro ọikoro ọikoro hmm. ya dịba hmm. hmm. Naija masta na-egbu ana m anụ ee eh, ana m anụ na ntị echi ya m nataba nataba nataba nataba ọkwa na ikoro tv ka anyị nọ ebe na-eme mmemme na-eme mmọnwụ mana mmụọ mana mmadụ asị m kiribe ikoro tv ee eh, ebe ndị igbo ndị omenala ndị ọdịnala igbo ji wee were ọnọdụ ji wee mere ọnọdụ ikoro tv ndị nwe aka TV network.